ekele udo ka m ji bịa ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu ebere eberechukwu bụ onye nọ n'ụlọ n'oge dị ugbu a ọ bụkwa ozi nke site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry nke mba ụwa gbara gburugburu ọ bụkwa nke site na akala nke mba afrịka niile na ngalaba nke naijiria nke site n'ime olugoru n'ime baro nke dị na oyo steeti were eru unu nso n'ogodo ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dịchasara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji nwee ntụgharị uche na ihe agbamume na nri nke obi ga-esite n'akwụkwọ abụọma nke david abụọma isi nke iri iteghete na otu abụọma isi nke iri iteghete na otu sam 91 m ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ ọsị onye na-ebi n'ebe nzuzo nke onye kachasị ihe niile elu ọ bụ n'okpuru ndo nke onye pụrụ ime ihe niile ka ọ na-anọ n'ọnọdụ abalị m ga-asị jehova ịbụ ebe mgbaba m na ebe m ewusiri ike ịbụ chineke m onye m na-atụkwasị obi ka udo nke chineke dịrị anyị n'oge dị ugbu a ka chineke were bere n'afọ nwa ya gọzie okwu nke ya ma ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ chineke m onye nchekwa m chineke m onye nchekwa m na-abụ ihe isi okwu anyị n'ụbọchị nke taa ọ bụ na ile anya mgbe chineke kere mmadụ chineke kere mmadụ n'oyiyi ya wee were ihe niile wee chọọ mmadụ mma wee chebekwa ya n'ogige idem. wee werekwa n'ihe mara mma wee gbaa ya okirikiri nye ya arụ isi ike nye ihe akụ akụ na ihe enwe enwe ihe ọbụla nke na-edozi arụ na ihe ọbụla nke na-enyere ndụ aka maka a na-eri eri maka eji aga njem maka eji aga ozi ha ncha niile zuru oke na okike nke chineke kere na mmadụ wee tinye mmadụ n'ime oge nke idem o ihe kọrọ mmadụ ma ọlị mana ọ bụ mgbe mmadụ nupụrụ isi n'okpuru ọchịchị nke chineke mgbe aha ka mmadụ ji wee nwee ihe mkpagbu mgbe aha ka mmadụ ji wee nwee ụkọ mgbe aha ka mmadụ ji wee nwee agụụ mgbe aha ka mmadụ ji wee nwee ụjọ mgbe aha ka mmadụ ji wee nwee onye iro na onye mkpagbu ma mgbe nke a mesịrị o wutere chineke na mmadụ enwezighị ike ị na-achị ọlụ aka niile na okike nke ya kere m na ọlụ nke ya kere mmadụ chineke wee mee ka wee tụọ ero mee ka o weghachi mmadụ ọzọ n'ọnọdụ nke ịchị achịchị ịbụ isi na ịbụ onye nwere ike ịchịkọta ihe niile nke o kere eke o wee nye anyị nwa ya bụ jizọs kraịst onye nke onye na anyị n'efu o wee bịa wee nwụọ ọnwụ n'obe nke kalvarị wee wusie ọbara dị oke egwu ọbara dị oke ọnụ ahịa iji wee wapụta mmadụ na njọ na mmehie ọ bụ na anyị lee anya mgbe jizọs bịara n'ụwa iji ozi ya na ịlụ ọlụ ya nke chineke kere oke ifufe rubere isi ajọ mmụọ rubere isi mmadụ ọjọọ rubere isi mmiri ozuzo rubere isi oke osimiri na ihe ọbụla ma anụmanụ ihe niile nke ekere eke rubere isi n'ihi na onye bụ onye sitere na chineke onye ike niile dị n'aka ya ihe ndị a niile wee rubere isi chineke wee si etu a wee chọọ ka ikikere nke a enyere jizọs kraịst bụrụ ikikere nke ya dakwasịkwa mmadụ ndị ọbụla nke kwere na jizọs kraịst ga-enwe ụdị ikikere a iji wee lụọ ọrụ iji wee gaa ozi iji wee chịa chịa iji wee n'ọnọdụ ịbụ onye isi ile anya mgbe jizọs na-azụ ndị ụmụazụ ya na mgbe ọ na-agwa ha okwu ọ sị ha na ya nwa bụ mmalite na ọgwụgwụ na nwa bụ eziokwu na ndụ yanwa bụ ihe akụakụ ihe enwewe ihe niile nke a n'ime chineke ọ bụrụ na anyị site n'afa nyanwa na ihe ndị a niile ga-abụ oke nke anyị mgbe ọ na-alaje mgbe ọ nwụsịrị ọnwụ n'elu obe wee bilite n'ụbọchị nke atọ wee were ike wee merie ndị ajọ mmụọ na ndị ihe niile nke na-erubeghị isi owee na-agwa ụmụazị ya na-enye ha ike iji wee bụrụ ụmụ nke chineke na mmụọ nsọ ga-adakwasị ha mgbe a natara ike mmụọ nsọ nke a ha ya enwe ike iji wee mee ihe ọbụla ọ bụ na onye nke kwere na chineke kwere na jizọs kraịst bụ nwa ya wee sị na chineke bụ onye nchekwa ya n'ụzọ abụla nwa ụzọ chineke ji echebekwa gị na ọpụpụ gị na mbata gị ị gaghị atụ ụjọ ma ị na-aga n'abalị ma ị na-aga n'ehihie ị gaghị atụ ụjọ ma ị na-aga njem okporo ụzọ ọbụla nke ị na-aga ihe ama na ihe ndị a niile nọ n'okpuru ụkwụ gị ha ga-erubere gị isi ị gaghị abụkana onye dị na-ele anya gburugburu n'ụjọ n'ihi na ị maara chineke gị akwa nsọ mere ka anyị mata sị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu ogbe anyị gụpụtara na akwụkwọ abụma onye onye dara abụma nke a wee na-akọwata wee sị na chineke m chineke nke abụghị chineke nke ọ bụghị chineke nke okwute ọ bụghị chineke nke osisi ọ bụghị chineke nke ajọ mmụọ maọbụ nke anụ mfe maọbụ anụ ala ọsị chineke nke m onye nke kere n'igwe kee ụwa ọsị na ọnya bụ onye nchekwa ya akwụkwọ nsọ mere ka anyị mata na chineke ọ dịghị arara ụra ọ dịkwa na eru uru ụra onye nke ọbụla chekwara onwe ya n'okpuru ndo nke chineke onye aha ọnwụ agaghị abụ nke ọnwụ mberede agaghị abụ nke ihe ụjọ maọbụ ihe mkpagbu maọbụ ndị ntọ maọbụ ihe gbuo na fuo juzi n'ụwa taa agaghị abụ oke nke onye aha onye ahụ ga-abụ onye nke nwere ikikere iji kwudosi ike n'ụzọ abụọ n'ụzọ onye ahụ bụ onye na-atụgharị uche na akwụkwọ nsọ nke chineke onye ahụ bụ onye nke na-ekpe ekpere n'ihi na o kwere na chineke bụ onye nchekwa ya mgbe bụla ọ nọ n'ụzọ ekpere ọ na-aghara onwe ya tinye n'aka nke chineke ka chineke na-edu ya na-echekwa ya mgbe ị na-eme mgbe onye matara chineke na-eme ihe ndị a efu na onye ahụ enweghị ụjọ onye ahụ enweghị mkpagbu onye ahụ enweghị ihe na-achụpụ ya ebe ọ bụla ọnụ n'ihi na ọ matara chineke ihe a ka anyị na-eme ka anyị mata n'oge dị ugbu a mmụọ nsọ chineke wee na-eme ka anyị mata na ndị nke mara chineke ha ga-adị ike na-ewu ewu ịmarago chineke ịmarago jizọs kraịst onye nke onyere nyere anyị n'efu dị ka nwa ya bịara ịgbapụta ụwa na ịkwụ ụgwọ mmehie anyị ọ bụrụ na imebeghị nke a ohere dịrị gị oge dị ugbu a n'ihi na nchebe na nchekwa adịghị na otu nzuzo nchekwa adịghị na ụka mgbaasị nchekwa adịghị n'otu nzuzo nchekwa adịghị na ndị klọb ma ndị otu ọbụla nchekwa dịrị n'okpuru nke chineke ọ si chineke m onye nchekwa m ọ bụ na enweghị onye nchekwa jizọs kraịst bụ onye nchekwa nke ụwa dum ọ bụ na itinye e onwe n'okpuru jizọs kraịst ị ga-abụ onye azọpụtara ị ga-abụ onye ndụ n'elu ndụ ị ga-abụ onye nwere ngọzi pụrụ iche ebe ọ bụla n'oge dị ugbu a wee na-anụ okwu nke chineke achọrọ m ka ihulata isi ka isi chineke na-ebịawo site na aha nwa ya bụ jizọs kraịst onye nke onye anyị n'efu onye nke onye n'ụwa n'efu iji wee nwụọ ọnwụ wee zọpụta ụwa esi ya na-echọgwu ka ị e bụrụ onye nke amụworo ọhụụ na onye nke amụworo ọzọ n'ime nke kraịst o were ọbara nwa atụrụ jizọs kraịst wee sachaa gị ka ịpụ na mmehie gị na oru ịrata isi n'ebe ọbụla ịnọ n'oge dị ugbu a kwasara ya mkpa gị kwasara ya obi gị ya obi gị besara ya akwa n'ihi na chineke ugbu a bụ mgbe ọ na-anara ndị mmadụ nke ọma ịbịa a ga-azọpụta gị ịbịa ọ ga-anara gị nke ọma ịbịa a ga-agbanwere gị ọnwụ tiri gị ndụ n'elu ndụ mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe mgbanwe pụrụ iche hulata isi ebe ọbụla ịnọ ọ n'ụlọ akwụkwọ nọ n'ebe na-azụ ahịa ịnọ n'ugbo ebe ọbụla n'oge dị ugbu a ma na ebe nọ abụghị ihe a na-ekwu kama ọ bụ gị were na ịnọ n'ihu nke chineke nke na n'okwu a ị ga-afụ ihe pụrụ iche na ndụ gị n'aha jizọs welata izika ekpere chineke chineke onye dị nsọ onye pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke welatara isi n'oge dị ugbu a n'ihi okwu nke gwara ha site na akwụkwọ nsọ gị onye nwaanyị mere ha ebere gbaghara ha mmehie ha zọpụta ha hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mfu deba afa ha n'akwụkwọ nke ndụ na akwụkwọ nke ọganihu onye nwe anyị zọpụta ha mee ka ha bụrụ ndị nke edegara egwu ọnwụ wee mara na ịzọpụtagwo ha na mmehie ha niile deba afa ha n'akwụkwọ nke ndụ ka jizọs kraịst bụrụ onye nwe ha na onye nzọpụta ha site na ugbu a wee ruo mgbe ị ga-abịa kpọrọ ha n'ihi jizọs kraịst onye nwe anyị emem gị onye mere nke a n'oge dị ugbu a ana m ekele chineke n'ihi na ugbu a ị nabatara jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ị ga-afụ ihe furu iche n'ime ndụ gị ihe kwesịrị ka ime bụ ị na-agụ akwụkwọ nsọ nke chineke na-atụgharị uche n'okwu nke chineke zụbe onwe gị n'okpuru ndo nke chineke ka ọ bụrụ onye nchekwa gị wepụ aka gị na atụmatụ gị na uche gị n'ebe ihe ochie na ihe ndị rụrụ arụ dị mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche na ihe mgbanwe na ihe dị ọhụụ na ihe nwetara ihe na ndụ gị wdgaba ana m ekele chineke n'ihi ohere nke a na anyị iji wekparịta ụka n'iru ya mata na okwu nke a na-abịara ụnụ ndụmọdụ nke a na uche nke a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry nke mba ụwa gbara gburugburu ọ bụkwa nwanne ụlọ nwoke bụ Obichukwu na Ebelechukwu na n'olu ya ọ bụrụ na anụ chọọ karịsịa ma ihe akọ mgbaama ma okwu ma ajụjụ ọbụla unu ga-enweta n'igwe okwu 5671. 9493 maọbụkwa ọ bụkwa 329 mgbe ọnụ na-eme nke a anyị na chineke ga-anọ n'udo udo nke chineke ọ bụrụ nke ya dịkwasị anyị wee ruo mgbe oge biri ebi ka ebe kpọrọkwara ndị nke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị eme ka udo nke chineke nke yazi udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe amen